Nwoke a bụ ezigbo kapịnta. This man is a good carpenter. This man is a great carpenter. Nwoke a bụ ezigbo kapịnta. This man is a good carpenter. This man is a great carpenter.